Aka m juru eju. Aka m juru eju. Aka m juru eju. Aka m juru eju. My hand is full.